Nna biko gwa ọha na eze na-ege igbo redio taa onye ewu ebe ị siri bịa n'ala igbo ebe a mụrụ gị na ebe ị gụrụ akwụkwọ mụnwa dr nwachukwu anakwenze dibia oyibo abụ m onye Abaga na Anambra steeti na Amerịka ebe a mụnwa bụ onye isi nzukọ ndị Igbo dị iche iche mụnwa bụ onye isi ndị Anambra Worldwide Asa World Anambra State Association Worldwide mụnwa bụkwa onye isi ndị Igbo n'ụwa niile Igbo World Assembly na 37 countries mụnwa bụkwa onye Council of Igbo steeti na Amerịka na kanada. ndị na-ene anya na ife igbo vileji enwere virginia mụnwa bụkwa board ndị gọọmenti virginia mee mụnwa ka ndị ọhaneze ndị igbo wepụtara ka ọ bụ mụnwa bụ ka azị mechie ọhaneze diaspora so mụnwa bụ onye isi ndị igbo na diaspora niile mụnwa na-anọchite ndị ọhaneze ndị igbo na-etinye anya n'ife anyị na-eme eh, ọgbakọ ezumezu a na-eme na Abuja kịta a na-atụgharị uche maka ihe a ga-eme ka udo Eh, na ọganihu wee dị n'ala Naịjirịa kedu echiche kedu ihe ị chere gbasara ọgbakọ a eh, ya na ihe ndị Igbo na-eche ka eme ka udo wee dị n'ala naijiria. E, ezumezu a na-eme na Abuja ọ ife dị mma ka eme ka a kpaa ka anyị na ndị naijiria ndị ọzọ ga-esi bi n'udo ka wee na-aga n'iru kama eh, ọ ga agha etu ndị Igbo si nọ adịrọzi mma oge anyị nọrọ n'agha anyị na-eme ọfụma na ebe dị iche iche na ọkwa dị iche iche anụsịrị agha ebe anyị nọ adịsịrọ mma ife anyị ji jee convention conference a bụ ka anyị wee nweta ihe ndị ahụ Igbo na-akpọ regionalism ka ndị Igbo dị nọnọkọ n'ofu ebe na-alụkọ ọlụ ka wee dozie obodo anyị ka a wee nwekwa mọ steeti ka ndị be anyị nwekwa ndị be anyị bụ ndị Igbo bi na steeti ndị ọzọ ndị bụrụ ndị Igbo ka ewechetaba e, e azụ ka gbasara anyị ma ebiri ọ ife anyị jere kama etu ife si aga ndị ọha ndị Igbo ji ife a na-akpọ ajenda je atụmatụ dị mma je maka ife a kama ndị gọvanọ na-achịzi anyị bịa tinyezi aka were ndị nkefa wee tinye ka ọ ekwula anyị na Abuja ndị etinye na-eje na Abuja ọ bụrụ ife dị ndị Igbo mma kaba bụ n'obi ife fa chọọ bụ nke ga-aba fa na akpa na nke gọvanọ fa nke ga-aba gọvanọ fa na akpa so ndị ga-agbara anyị bọọlụ ọfụma anọrọ na field so ndị nọzi ebe afọ bụ ndị ga-ele anyị ele so inezi anya ịvụ na onwere na-ekwute maka ndị Igbo ndị Yoruba na-ekwute ọnụfa ndị Hausa na-ekwute ọnụfa anyị nwa anyị bụzi awoo onwere na-ekwutela anyị maka ndị tinye va oke ga-abafa na akpa ka ha na-achọ ọ bụrụ ife ga-adị ndị Igbo mma ọ dị mkpa na agwa ndị a onye si nọ na nọchite ndị Igbo nọ ife ndị Igbo chọ ka ọ kụwa ga na-ekwu nọ ka e ofu ọnụ wee na-ekwu otu ọnụ anyị jiri otu ọnụ ekwu ọ bụrụ anyị jiri otu ọnụ ekwu o nwere ebe anyị ji azụ aga ọ anyị nwa ga-achinwu naijiria anyị chee naijiria ife adị naijiria mma but ọ bụrụ na ndị hausa chigo nke bapụtara 8 years ndị south na-achị nke bakịta ọ anyị nwa ka olu ichi naijiria jonathan sisi ya ọ anyị nwa ga-achị anyị ma nọrọ na-alarụla nri ụzọ bịa bụlọ ka anyị rie so anyị niile ka anyị mekọ ife ọnụ ndị Igbo steeti ele na National Conference ndị Abia na ndị Enugu na-evote against ndị Igbo ndị ọzọ na-asị na achọrọ ka anọkọ ọnụ na-achọ ka ọ steeti na represent na federal kama ọ ga-abụ nọ region na zone amara m nsogbu vanwe fa ga-etinye ife ndị Igbo ka ọ bụrụ ife izizi ka mkpa karịa nke fanwa na ụfa onyanwa ife nke fa na-achọ fa wepụta ife ndị Igbo ife ga-abalụ ndị Igbo niile ụlọ ka ọ bụrụ onye maka a ga-eji wee jebe onwere onye igbo karịrị ibi onwere onye igbo chi imebe igwe fatụzi n'egwu enwere ihe ikwu kịta gbasara iji otu ọnụ na-ekwu iji otu obi na-eme ihe n'ala igbo ahụrụ na nkewa dịgasị n'etiti ọgbakọ ndị igbo dị iche iche ma ndị enwere n'ala amerịka ma ndị enwere na Europe ma ndị enwere n'ala naijiria igbo na-atụ ịnụ sị na a na-esi n'ụlọ mara mma wee pụwa n'ama kedu otu isi hụta nke a um, onwerekwa obodo niile enwe nsogbu n'imefe onwerekwa obodo niile nwere nsogbu nkefa ndị yoruba nwekwa nkewa nkewa nke ndị yoruba karịa nke ndị igbo ịbịagodo na dịka ọhaneze nke ndị yoruba fa nwekwa ten organizations dị na naijiria na-akpọ nwefọ umbrella so anyị nwanyị enwero na nke a. na amerịka e nwere ndị nsogbu ndị asa usa ma ndị ọzọ ọdọrọkwa nke rijuru afọ ife a niile ga-ahapụsị in the next one year or so ife a niile ga-ahapụsị ndị igbo ga-eme ka ọfụma na-enwe ndị na-enwe nsogbu bọtụ ndị na-enwe nsogbu karị bọtụ ndị igbo otu ndị igbo na-eme ọfụma karị nke ndị na-eme ọfụma ndewo Um, ikwu na enwe ihe ndị Igbo na-eme eh, na Igbo village na Stanton na Virginia um, uh, ị nwere ike ịgwata anyị maka nke a um, ndị buzobi obodo a wee dozie obodo a bụ ndị English Irish na German na ndị Igbo ọ ndị Igbo atọrọ atọ ebu from Opobo na Bonny na Port ka esi weta ọfe from mainland atọlfe fabanye n'ụgbọ ọ ndị be anyị ka atọrọ wee obodo a amerịka bụ nọmba wan superpower enwe n'ụwa ndị igbo bụ ndị lụrụ ya ete efe asị azụ afịa ọ anyị nwa kụziri fa kapitalizm ọnya ka anyị bụ anyị nwa original kapitalizm anyị onwe anyị amụrụ nke anyị amụ ọnya bụ ife amerịka bụ anyị kụzifa ka esi akọ ji ka esi akọ ede anyị kụzifa ka esi akpọ ụzụ ọfanwa ji ọnụ fa na-ekwu ndị ọcha na-ekwu so ọ amerịka anyị abụrụ ndị ọbịa ọ anyị nwa lụrụ obodo a amerịka bụ nọmba wan super power britain bụ mama anyị nwa bụ papa amerịka akade. ndewo ekele ato, ato, ato, ato, ato, ato, ato, ato, ato, ato, ato, ato,